AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị udo dịrị gị ana m ekele gị ejikwa m obi ụtọ na-anabata gị n'ihe omume nke ụbọchị nke taa nke bụ okwu nke ndụmọdụ nke ahụike gị onye na-ege ntị n'ezie obi dị m ụtọ na anyị na-enwe nnọkọ dị otu a chetakwa na anyị kwuru n'abalị ole gara aga sị na ihe ndị anyị ga-eleba anya n'ime ya n'ụbọchị ndị a bụ ihe gbasara ihe oriri ma ọ bụ ihe anyị na-eriba n'ime ahụ anyị kedu ụdị ihe oriri nke anyị na-eleba anya n'ime ya n'ụbọchị nke taa ọ bụ ihe oriri ndị nke a nke emegharịworo n'ihi na ọtụtụ ihe oriri nke anyị na-eri ibu nke na-emebi ahụike nke anyị kwesịrị inwe ụmụ ihe oriri ndị a bụ ihe oriri ndị na-ewebata ihe na-egbu egbu n'ime ahụ anyị ihe nke ga-eme ka ahụ anyị ghara ịkpakọ ọnụ mgbe ị na-eri ihe ndị a ya na-atọ gị gị onye na-ege ntị ọ bụghị ezigbo ihe ka ị na-emere onwe gị n'ihi na a chọpụtara sị na mgbe ndị mmadụ ji bịa chọọ ụzọ ha ga-esi wee kpaa ego ha bịa chewe echiche echiche ha na-alụpụta ọtụtụ ihe dị iche iche abịa gbalịa ime ka ihe ndị a echiche echepụtara bụrụ ihe a na-ahụ anya mgbe emepụtara ya gị hụ na ha na-eme ka anyị marasị na ha na-eme ka ihe gbara anyị mfe na ha na-eme ka anyị nweta ihe n'ụzọ dị mfe nke ọ ga-abụ na ihe anyị na-eri nke ha wepụtara agaghị adị ihe dị iche ya na ọbụna nke ahụ onye kere ụwa ji aka ya kee mgbe mmadụ bịara bịa mepụta ihe a ya etinye ya n'ụzọ ọ ga-etinye ya ị na-ele ya anya akpịrị a na-adọ gị gasị mm, nna o kwesịkwara ka amata otu ihe a dị site n'ịmata otu ihe a dị ọ ga-abụ gị na-azụ ya na-eri were ha na-edochi ihe nke kwesịrị ekwesị ihe nke bụ ihe Chineke kere ihe nke bụ ihe oriri nke e nyere gị site na okike nke ụwa Chineke mere ihe dum ka ọ dị mma ọ dịghị ihe kọrọ n'ihe ọ bụla nke Chineke nyere anyị ma mmadụ abịala were ihe ndị a megharịa ya n'ụzọ ọ ga-abụ ị na-ele ya anya ya magbuo onwe ya ma n'ime ya ihe ndị ahụ nke na-eme ka ahụ too eto ihe ndị ahụ nke na-eme ka ọkpụkpụ gbasie ike ihe ndị ahụ nke na-eme ka ọbara gị sọọ nke ọma ihe ndị ahụ nke na-eme ka ihe ndị nke dị ndụ nke bụ na ọ bụrụ na ha dị ndụ ọ pụtara na gị onwe gị dị ndụ ihe ndị ahụ nke na-egbusi ha bụ ihe anyị na-erite site na ihe ndị a a na-etinye na komkom ma kwuchiere anyị leekwala ya anya n'ụzọ dị otu a gị onye na-ege ntị ọ dị ihe ụfọdụ ọ dị akwụkwọ ụfọdụ ọba anyị weta maọbụ ihe oriri ụfọdụ ndị o doro anya na ihe gbasara nri asị gị lekwa nkeji ole ị ga-esi ihe a ka o ike nye gị ihe o kwesịrị inye gị n'ahụ ihe nke ga-eme ka ahụ gị sie ike ma nke a a ga-esicha esicha ya etinye ya na komkom kwuchie ya tanyesịa ya ọtụtụ ihe nke ga-eme ka ọ ghara imebi ọ na ọkwa afọ abụọ ọ gaghị emebi gị onye na-ege ntị ma isie ihe oriri gị ọkụ sichaa ya ọkụ ọ bụrụ dịrị ofe isiri n'ụtụtụ ọ bụrụ na ị meghị ngwa ngwa sie ya ọkụ na anyasụ gị hụ na ofe ahụ ga-agba ụka ma nke a bụ na a ga-emecha ya tinye ya na komkom ọ dịghị onye ga-esi ya n'ọkụ amaghị m ma onwe ebe a na-etinye ihe ndị a ọ na-ajụgide oyi ruo mgbe ewepụtara ha ire ha ọ bụrụ ore na ọ dịdị otu ahụ ị na-ahụkwa na ebe ahụ anyị na-azụta ha na ọtụtụ ihe ndị a o nweghị ihe dịka ebe a na-etinye ha ọkwa ebe ahụ kpọsasịrị ha ka ị ga-ahụkwa ya taa hụ ya echi hụkwa ya nwanne echi ruekwa mgbe ị ga-azụrụ ya laa n'ụlọ gị kedu otu isi chee na ihe ndị ahụ ndị kwesịrị ime ka anyị bụrụ ndị nwere ahụike ka fọrọ n'ihe a kedu otu isi chee na ihe ndị ahụ nke ga-eme ka nri gbazaa na ahụ mụ na gị ka fọrọ n'ihe a marakwa na ọ bụ naanị Chineke bụ onye na-enye ndụ ọ bụ ya kere mụ na gị anyị ekwuola ya kwugharịa ya sị na ọ dịghị ihe ọ sọrọ mmadụ mee na amamihe ya enwe ike rue na ihe Chineke kwadobere nye ụmụ ya ndị nke ọ hụrụ n'anya ihe ndị ahụ n'ezie bụ ihe ndị nke mmadụ ji ya ka megharịa bụ ihe Chineke mere kwesịrị ekwesị ọ dịghị mgbe ha ga-arụ ọrụ n'ime ahụ anyị dị ka ha gaara arụ ma ọ bụrụ na ọ dịghị onye kpatụrụ ha aka ihe ndị a bụ ihe ndị na-eme mgbe ụfọdụ gaa ahụ anyị anyị abụrụ ndị ga agbajuo arụ ị na-ele mmadụ anya gasị a nna anyị naghị eripụta ahụ asị otu abụ ụlọ ezi ọ dị ahụ ọ na-eripụta ọ bụ okoro ka ọ na-ewetara onwe ya n'ihi ya gị onye na-ege ntị ọ bụrụ na anyị ga-alaghachi n'ihe nke Chineke si anyị riwe ị ga-ahụ na ihe ga-adịrị anyị mma ọtụtụ nrịrịa ga-ahapụ anyị agwọtụ anyị nrịrịa agwọta anyị karịa nke a ga-agwọgide ụjọ abịa onye ọbụla lee anya ihe akwụkwọ nsọ kwuru na akwụkwọ mbụ nke akwụkwọ nsọ bụ jenesis isi nke mbụ amaokwu nke iri abụọ na itoolu ọ sị Chineke wee sị lee enyewo m unu ihe ọkụkụ niile ọbụla na-amịpụta mkpụrụ ọghịgha nke dị n'elu ụwa niile na osisi niile ọbụla nke mkpụrụ osisi na-amịpụta mkpụrụ ọghịgha dị n'ime ya unu ka ọ dịrị ịbụ ihe oriri anyị amara na ihe ebe a na-ekwu mkpụrụ osisi ndị a nke na-amịpụta ihe amịpụta anyị na-ahụ anyị na-ahụ n'ahịa anyị mkpụrụ ha ebe ọ dị iche iche n'ihi na Chineke mere ka ihe ndị a bụrụ ihe zuru oke ọ bụ ya ka Chineke nyere ma anụ ọhịa ma anụ ufe nke eluigwe ma mmadụ nke ekere eke ọ sị na nri anyị ga-abụ ihe ga-emejupụta site n'akwụkwọ nri na ihe mkpụrụ ndị nke a na-amị amị site n'osisi ọ bụ ya ka anyị kwesịrị iri gịnị bụ mkpụrụ ndị a ịmara na na anyị na-eri agwa ịma na anyị na-eri osikapa ịma na anyị na-ata ụmụ ihe ụfọdụ mkpụrụ osisi niile dị iche iche nke Chineke meworo ka anyị na-ata ịmakwa na ihe ndị ahụ bụ ihe jupụtara ebe niile ebe anyị ugbu a ọ bụkwaghị nke a ga-asị a ga-esi aga nweta ihe ndị dị otu a n'ihi ya gị onye na-ege ntị ọ bụ mgbe eji uju mmiri mebie ụwa mgbe ahụ ka Chineke ji bịa sị ihe ọ bụla nke dị ndụ bụ nke kwesịrị ekwesị bụ anụ ọhịa ka anyị were ya tinye n'ihe oriri anyị n'ihi na uju mmiri erikpuwo ihe niile bụ ihe nke dị mma nke chineke mere naanị ụfọdụ bụ ihe fọrọnụ ndị nke anyị na-ahụ anya ugbu a ma ana m asị gị gị onye na-ege ntị ọ bụrụ na anyị wekwara ihe ndị a kpọrọ ihe na ọtụtụ ihe ka fọdụrụ nke ga-eme ka anyị wee nwee ahụike ma ọ bụrụ na anyị chọọ ige chineke ntị ọ dịghị ihe chineke mefọrọ n'ihe dum ka o mere n'ụwa gbasara ihe oriri nye mụ na gị abụọ ma nke a ga-ewepụta sị gị na irie ya na ọ ga-eme gị nke a n'ahụ ọ ga-ewulikwa ọbara gị ọ ga-eme gị gị dị ndụ dị otu a dị ndị dị otu a ọ bụrụ na nke mmadụ mere nwere ike inye gị ụdị ikike dị otu a n'ahụ gị olee otu ọ ga-adị na nke Chineke mere lee anya ọ dị otu nwoke mgbe gara aga nwoke a bụ onye na-anaghị egenye ntị na ihe gbasara ihe a gwara ya ka o mee maka ahụike ọ na-eri ihe ọ bụla ọ chọrọ iri ma otu ugbo ọ dịghị nramahụ o nwere o nweghị ọrịa na-arịa ya ahụ gbasichara ya ike ma ihe mere nụ bụ naanị na ọ gbanyere arụ ebe ọ dị ukwuu otu abalị otu a nwoke nwụjọrọ obi kuchiri ya ma mgbe nwoke a ji bido tụwa ume ọzọ onye ọkachamara nke nlekọta ahụike na ndị na-elekọta ahụike gbasara ihe oriri mere ka ọ mara sị na ọnwa anọ zuru ezu na ọ dịghị ihe ọ bụla bụ nri ga abanye ọnụ karịkwa akwụkwọ nri na mkpụrụ osisi nke esitụrụ jem ya rie ya na mkpụrụ osisi na akwụkwọ ndị nke ọ ga-ata na ndụ ya ka m na-eme ka anyị mara n'ụbọchị taa sị ngwa ngwa mgbe ọnwa anọ ahụ gasịrị nwoke a nwere nramahụ a mgbe ọ dị afọ iri isii ọ dịbeghị anya nwoke a gbara iri afọ anọ na asaa ka dịkwa ike ugbu a ya ka anyị na-achọ ime ka anyị mara sị na ọtụtụ ihe ndị ahụ na-enye gị nsogbu ọtụtụ nrịrị ahụ nke na-enye gị nsogbu ndị anyị na-amaghị otu anyị ga-esi eme ya biko gị onye na-ege ntị ọ ga-amasị m n'ụbọchị nke taa gbanwetu ihe oriri gị ọ bụghị mgbe ọbụla ị were ihe ndị nke ahụ anyị na-eri mgbe ọbụla sochisie afọ ị nwere ike sị na ọ ga-efu gị ego ịga akwụ ụlọ ọgwụ ọ ga-efu gị ego ọ bụ mgbe anwụrụ ka ọ gaghị efu ego gbalịa ihe ị nwere ike ime ọ bụrụ na ị chọpụtara na ị nwere ọbara mgbali elu biko gị onye na-ege ntị kwụsị itinye nnu n'ihe oriri gị kwụsị iri oke mmanụ kwụsị iri nri ndị nke a ọ na-enye nsogbu ịgbaza n'ahụ gị ṅụọ mmiri ọtụtụ ugbo n'ụbọchị ka o nwee ike na-asachapụ ahụ gị biko gị onye na-ege ntị ọ bụrụ na ị bụ onye ọrịa mamịrị ji gbanwee ihe oriri gị ndị ọkachamara ga-egwa gị elu gwa gị ala ma mgbe ị gbanwere ihe oriri gị lenye anya na mkpụrụ osisi ndị a na iri akwụkwọ nri ndị a ndị ị ga-ata na ndụ gị rie ha ihe ndị a ga-enye aka wụpụ ihe ndị a na-enye gị nsogbu n'ahụ mgbe ị na-eme nke a ọ ga-adịrị gị na mma ezi enyi m na-ege ntị ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere ya ka chineke gbaa ya umo ka ịhụnanya chineke na ngọzi ya bara ya ụba ya na ezinụlọ ya n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke ịchọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na ekenti ntị na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 n'ọnụ nwayọọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nke ga-ewuli mmụọ anyị mgbasa ozi adventist world radio n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere unu ka ịhụ na ya chineke baru n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi nwa chineke tere mmanụ ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ igbo ndị ọma na-ege ntị ndewonu ka ọ dịrị anyị na mma egbe na ya gaala nke ọma nata n'udo taa ka onye nwe anyị onye na-edu ndị ya mgbe niile onye nyere anyị amara nke ije onye dụrụ ndị jiri anyị ha nọta n'udo ka o kwe ka ị gara anyị nke ọma n'aha jizọs oge anyị e ji anụ chineke ọzọ eruela taa na anyị ga-ekwu isiokwu ọzọ nke dị mkpa nke ukwuu nke na-asị ige ntị nye uche chineke ige ntị nye uche chineke ebe a ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ taa bụ na akwụkwọ jona isi mbụ amaokwu nke mbụrụ na nke atọ ya ebe ahụ si. okwu jehova wee rue jona nwa amitai ntị si: bilie jeruo nenive bụ obodo ukwu ahụ kpọsa okwu megide ya n'ihi na ndị ọjọọ ihe ọjọọ ha arịgọtawo n'iru m jona wee bilie n'isi n'iru jehova gbalaga na tashish o wee reda na jafọ chọta ụgbọ nke na-echeta achịcha o wee tụọ ụtụ ya baa n'ime ya iso ha bịarụta achịcha ịpụ n'iru jehova ebe anyị gụpụtara na-eme ka anyị mara sị na chineke nwere atụmatụ nye ndụ onye ọbụla onye ọbụla bịara n'ụwa a nwee ihe ọ bịara ime ugbu a Jona enweela ọkpụkpọ oku nke ga-esite n'ime ya ya ezipụta ihe o bịa ma Jona achọghị ije ozi n'ebe chineke chọrọ ka o jee ya o kpebie na ya ga-agba ọsọ gbadagharị n'iru jehova ụmụ chineke ọ dịghị onye ọbụla n'ụwa ga-agbanarị chi ya n'ọsọ ọ bụ eziokwu na jona gbalịala ya o kpebie na ya ga-agbafu n'ihi akpọmasị o nwere nye ndị asiria akparamagwa ha dị iche iche mere jona gbaa ọsọ bụ nke mbụ ndị a nwere obi tiri nke abụọ ndị a bụ ndị na-ejighị mmadụ kpọrọ ihe ndị a bụ ndị bụ ha jide ha jie ọgụ dọta ndị mmadụ n'agha ha ya mkpịsị ụkwụ na mkpịsị aka kpọọ ndị ọzọ ọkụ ime ka ha nwụọ nwa ike dị iche iche ndị Asiria ma ha jiri ọgụ merie ha na-eduru ụmụ nwaanyị ma ụmụaka ndị ha mụrụ ka ha bụrụ ndị oru ha ihe ndị a mere Jona ji kpọọ ha asị ndị eze ha na-ewerekwa isi ndị ha dọtara n'agha ndị ha gburu ka e e um o jiri ụlọ ha dị iche iche iji were mere ihe nlereanya ọ bụ ihe ndị a mere Jona ji si ee Jehova ekwesịghị izi ha ozi ọma ekwesịghị ikpe ikpe gị ziri ezi na anya mmadụ ikpe Chineke ziri ezi bụ ka onye mmehie ọbụla nwụọ n'ime mmehie ya mana Jehova mmasị ya bụ ka onye ọbụla o kere na oyiyi ya bịa na nchegharị Jona gbara ọsọ kpebie ichi iru ebe jeova chọrọ ịgochi iru nke a bụ uche Chineke nye ya mgbe Jona na-agba ọsọ n'iru Jehova Jona na-apụ na ebumnuche Chineke n'ebe ọ nọ cheta na ige ntị nye okwu Chineke ị ga-etinye ya ọ na-eweta obi ụtọ ị ga-etinye ya ọ na-eweta ọganiru ma ebe a Jona mere ka ga-asị na ọ maghị ihe ndị ya mgbe anyị na-agabiga ihe ndị Chineke na-eme ndụ anyị ebe dị ka ijizi ozi nye ndị Ninive ka anyị cheta sị na Jehova agaghị idu ya anyị ya hapụ ịnọnyere anyị o nwere ihe ndị nlere anya ndị ọzọ nyere anyị n'akwụkwọ nsọ ọ bụrụ ma iwepụ oge gị mgbe ị nwere ohere ya bụ otu na akwụkwọ ndị ozi si iri na atọ ị ga-ahụ ihe kpatara ụmụ Izrel enweghị ike ịbara ala ekwere ha na nkwa mgbe kwesịrị ka ha gbaa ya ị ga-ahụ ihe kpatara ha ji laghachi n'ọzara nọọ iri afọ anọ ọzọ n'ihi na ha chụrụ ụkpụrụ Chineke tụrụ nye ndụ ha ị ga-ahụ sị na atụmatụ Chineke na ebe anyị nọ bụ nke ka mma ndị ahụ niile na-ekweghị atụmatụ Chineke n'ime iri afọ anọ ha nọ n'ime ọzara ha niile nwụrụ bụ ndị nọbi agbata afọ iri abụọ ma karịa mgbe a na-agbakọ mmadụ ole nrụ n'ọzara anyị na-achọpụta sị na ime awa ọbụla n'ime ụbọchị niile nke ha nọ n'ime ọzara na ihe dịka mmadụ atọ na-anwụ ọ na mmadụ atọ na-anwụ n'ime otu awa ihe m abụ na otu ụbọchị na ihe dịka mmadụ iri asaa na abụọ na-anwụ nye mgbe na-akpata onye iri afọ anọ ha nọ n'ime ọzara gaa hụ na ige ntị dị oke ọnụ ka anyị letụkwa anya mgbe chineke si akwala iko n'ime otu iwu ya david anyịrị n'ime ebe iwu ha dị n'ihi na david egeghị chineke ntị na ebumnuche ya o butere ezinụlọ david ọgba aghara o butere ha ntaramahụhụ o butere ha adịghị n'otu ekwere m na ezinụlọ niile nọ n'ụwa taa na ọtụtụ n'ime ha na-agabiga ihe ike dị iche iche ọ bụrụ na anyị na-ege ntị nye okwu chineke anyị agaghị na-enwe nsogbu ndị anyị na-enwe ọtụtụ ndị ekwuru na obere na aja ọcha n'ihi na ha egeghị ntị nye okwu chineke ọtụtụ ndị na-anọ n'ọgba aghara nke oke ego n'ihi na egeghị ntị nye okwu chineke ọ bụrụ ma anyị gee ntị ọ na-ewetara anyị ngọzi jona n'ihi egeghị ntị ya kpebiri ịgba ọsọ ma chineke tụrụ atụmatụ ka azụ dị oke ukwuu were jona duga ya na ebe o jiri ya ozi ọ eziokwu na eze david nupụrụ isi nye okwu chineke nke butere ya nsogbu kama chineke mesịrị gbaghara david mgbe o chegharịrị anyị kwesịrị ige ntinye okwu chineke ma atụmatụ ya n'ime ndụ anyị ma ọ bụrụ na ndụ anyị ga-aga nke ọma n'ihi na atụmatụ niile nke chineke tụrụ n'ebe anyị nọ bụ ka anyị nke ọma chineke napụtara jona n'afọ azụ o nwere ike napụta anyị n'ime nsogbu anyị niile nwee ike itinye anyị na ọnọdụ nke dị mma ma echefula na ike ntinye okwu chineke gụnyere na anyị ga-abụ ndị na-ege ntị nye iwu ya ige ntị nye okwu Chineke gụnyere na anyị ga-abụ ndị ga-enwe agbata dị mma nye ndị ịbanye anyị na ha bi ige ntị n'okwu Chineke gụnyere na anyị ga-abụ ndị na-ege ntị ma debekwa iwu na-achị obodo anyị ige ntị nye okwu Chineke gụnyere na anyị ga-abụ ndị na-emebi ihe n'oke ndị ga-asọpụrụ ahụ anyị ndị ga-ewere mmadụ ibe anyị kpọrọ ihe okwu Chineke ege ya ntị ọ na-eweta ngọzi mgbe anyị na-ege ntị n'okwu Chineke mgbe ọ na-agọzi anyị ana m arịọ ka ọ kwadebe anyị maka alaeze ya n'aha Jizọs amen Chukwu Clement Nwankwo imeela n'ozi ọma nke inyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka ọ gbaa gị ume ka ọ gọzie gị na ezinụlọ gị n'aha Jizọs amen ezi enyi m na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na ga amụ akwụkwọ nsọ gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na Chineke ga-anọnyere gị ma anyị akwụkwọ na awrnigeria at yahoo dot com awrnigeria yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria gmail dot com mara na ị nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke nọnyere anyị imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe